ndị nwere ife ịbụrụ onye igbo webe aṅụlị ndị fọmba mere gị eme onye bụrụ onye igbo ọ na-ebe n'ụwa igbo nwere ife n'ụwa igbo kwalụ n'anya bụ obodo tiletio n'ụwa obodo niile nọ n'ụwa na ndị igbo nọ n'ime ya obodo n'ụwa ọnụ n'ụwa iruo n'eshi ya dị ga-afụrụ n'onye igbo e. iruo na yuropu na ndị igbo na-abịa igbo n'ọdị South America nabụ ndị igbo n'ebe ahụ na Scandinavia nabụ ndị igbo n'ụdị ya ịgbarụrụ ọnwa abụ na ụwa rere ya onye nwere anụkpara igbo enyi na bụ enyi na nna bụ enyi

amachisigo nsogbu mbụ niile nwere n'ego gọvanọ kọmpini kwuru kọmpini na Lagos steeti Lagos mara mma ọ ndị Igbo mere n'ugwu Awụsa ndị Igbo mere ịbọ Igbo lulu na desert niile

mmadụ ihe ọbụ onye ọnịcha do nna mbiozkiwe ịchọba Igbo nwere enwe anyị nwere nwa ekwusigo na buli ọnata naijiria nọ ọzọ nne bụ nwa amali n'oyibo ebelebe ewu Ịlọta mgbe naijiria na-enwe nsogbu na bankin ofe na ọ ego ụmụ mmadụ ọ bụrụ ya wee agatalụ wee bụchalụ mmadụ ọhịa chukwu siri igwe wee zutela anya onye enyemaka o. bụ onye anya bụ nwa mmadụ nọbụ onye igbo prọfesọ chukwumacha soludo his excellence ebu gọvanọ onye ọma n'iso n'ife ana

ịbịa n'ilo si Lagos steeti bata South East ya checking point yo n'ọrụrụ 200 ọ bụ gịnị afịa ndị Igbo ka na-achụwe ma ndị Igbo ka na-asọvaivu n'ụwa afọ gọọmenti tinye ego na dọla ndị Igbo tinye abịa ego mana eme n'ụba na ndị Igbo mmadụ nọ sọvaịvụ anyị zọrọ ibe a na-eme ịbịa n'ọrụ aka n'ụwa ndị Igbo gbalụ festi Igbo gbasiri

ọ bụ ndị Igbo nwere egbe ị ma onye Igbo bata n'obodo ọfịfọ ma ọ bịa wee kpọrụ nwanne ya Igbo na-emebe obodo naanị so ndị ibe a na-eme ọya rụcha ntị gị ọfụma aka ọlụgo gị ofife Igbo kwuru onwe ba n'anya mana ọlụ na-ego ọ bụrụ nsogbu abịa n'okwu ego Igbo na-enwezi nsogbu ya bụ ife na-ewute m ya ife na-ewere iwe enwe ọkịga na-ese okwu n'ala Igbo ịbụrụ ya ọ bụrụ na enwe ịfụnanya ibe ga-adị mma n'ụwa ụfọdụ ndị Igbo ga-abụfapụ ebe nwanne ba ga-esila chapio okpụrụogwụ ya wee tichie obido wee mama ya mma ọ bụ ọmaka ya bụ ife na-ewe m iwe onye weta ntị ọfụma akọlọ gị akụkọ gị nụrụ atịelu gị ịja gị ike ịfụnanya gbaga onye awụsa polisi kwụsị gị isu ọrụ ya awụsa ijebe onye yoruba kwụsị gị ọrụ ya yoruba ijebe mana onye igbo kwụsị gị n'elu ụwa ọrụ na igbo ịtọrọ ọ igbo fọlọmụ nụ n'anya igbo fọlọmụ nụ n'anya ịfụnanya maka ịfụnanya maka ofe mere nwere iwe ndị ezijela abụja malụzie na abụja ma chọba kpafa laịmasi laịsensị n'ala igbo ka a na-agba ya agba ịlụzie n'ụlọ ugwu awụsa ndị awụsa kparịta laịsensị ewugharịrị erigbu ebuo ife ego na-emezi ndị Igbo Igbo fụrụ ego n'anya n'elu ụwa wee lie nne ọ bụrụ na ha mahadum idebe ka ịchọba ọrụ advantage ife na-enwe m iwe ife ego na-emezi ndị Igbo ka were ịfụnanya ịfụnanya maka onye Igbo ga-akpọrọ nwanne ya wee jebe obodo oyibo n'obodo oyibo otinye ihe na problem ọkwawa ka okwu ego ego na-eme anyị ira mbelebe gburu igbo fụrụ ọgwụ unu n'anya ịfụnanya maka ịfụnanya maka ụfọdụ na-akpọrọ nwanne fa wee gbalụ mbibi n'obodo oyibo ọsụsụ ọsafie lie ego egwu amụkwa ejekwuo ụgwọ ọlọbụkwa nne nwanne ya na-ata abụ ibe ego na-emezi ndị Igbo na-ego nwere dịka nwanne nwanne amaga ndị Igbo kasị amaka ịfụnanya dị ụzọ ọ na obi ọbịa na ịfụnanya nwere ebe igbo nwere ebe niile e ga-afa ndị na iche iche na ndị igbo ntị gị ga-akọ gị ọkọ ji agba n'obodo mmadụ bụ signboard mmadụ bụ adịrasị ihe obodo niile nwelu nne na-enye nsogbu n'ala Igbo amụrụ dike na mba amụrụ n'ibia n'ụtụ igba ka anyị gara injinia atọ eze n'ugbo elalụbụ my senior brother Chisakoni Chukwuo onwe gị ihe karịrị Chineke nke izizi na mba nọ ọnọdụ Naịjirịa prọfesọ Ebisi Nwojiakọ n'Alulio Chief Sakletus Ibeto Emeka nna ya Chief Innocent Chukwuma igwe Charles Ezeudogu tali Rolls Orenji orange na n'aka ọkpa nnegwu mmadụ ka Igbo weteze n'ala ubi kenaọga Chief Emeka Nwokonkwọ nwata na-ayọ eze kenarụ m ọkpọle ọkpọle ọkpọle ọkpọle ya nki adresị ndị ọba niile mana kedụala m national anthem ndị ụwa niile zango ego na-efe efe n'elu ụwa onye ọcha kedu maka aka malụ na ndị a ya niile jowi jowi jowi zaza kedụala m ike nke ọgwụ ego na. maịtị maiti n'ụmụ uchu odogwu china ịchọkake adịghị adị adịghị adịghị adịdọ jelara m nwa ka ibi ya kwesị ife n'ala ife ọkpọkọrọtụmọbalụ na-ezọrọ ala igwe edo akụkọ na-awụ ide mmiri chi biko nwari bakụwe chifedu ka ọnụ nkwọ eze ndị igbo na benesi ihe nke n'elu maikon ọkụ onye egwu ya na-ada edo ebe eji nwankwọ na ọkịda ọba tụrụ n'obi mma sakochukwu wee zisio akụnye nwata egwu na akụlu odogwu sakebi chukwu ma obi agha ego nke ndị ụkpọ eze ya nwatụ na disko chifu chinedu eze zuru

Oshia na ji ngazi eri ego ụmụ dị ike obi skalari oke nwa ike ịkọbọzi enakụbidi na mbọ na eneji filosof ike bụ ọnụ bishọpụ n'ọzọ okporo aka ndị ofe ego obiafụ dike na ọkịda ego na switzerland na Malaysia onye ije na-akọ ọkpajenelụbi tupu ọma onye ije na-ezebe oyi agba nna na-agba agụ na-ebu agụ n'ụga egwu enyi ihe ara ihe ala ego ego na Japan wee afọ ụmụ anọ mba anọ onye bụrụ egbe nwaka nwa tineke onye nne agbara ibe eji ọfọ ndị igbo ndị ọ sị mee ndị Igbo nwere mmadụ Awenekere ndị Club F15 Club G21 Club Exclusive Royal Eminent Club Diamond Fitness Club Isi Obi Ndị Igbo Foundation Club Great Ifedimma Friends Club Amụwa Odofin General Fitness Club Pinnacle International Friends Club Royal Men of Class Koboko Family Ndị Igbo nwere ebe respect